ọlụ ndị ozi isi nke iri abụọ na otu ma mgbe o ruru na anyị dọpụsịrị onwe anyị n'ebe ha nọ nupụkwa ụgbọ anyị gara otu iru jee kos ụbọchị so ya anyị wee rue rodes wee si n'ebe ahụ jee ruo patara ebe anyị hụrụ ụgbọ nke na-agabiga ofe finisia anyị wee baa n'ime ya wee nupụ mgbe anyị hụgasịrị saiprọs anya rapụkwa ya n'aka ekpe anyị wee gaa siria wee pụọ n'ụgbọ na taya n'ihi na ebe ahụ ka ụgbọ gaje ịkwapụ ihe dị ya mgbe anyị chọtasịrị ndị na-eso ụzọ Jizọs anyị wee nọgide n'ebe ahụ ụbọchị asaa ndị ahụ wee gwa Pọl site na mmụọ nsọ ka ọ ghara ịzọba ụkwụ na Jeruselem, ma mgbe o ruru na anyị nọzụrụ ụbọchị ahụ anyị pụọ gaa ije ha niile ha na nwunye ha na ụmụ ha wee dupu anyị n'ije anyị ruo azụ obodo ha anyị wee gbuo ikpere n'ala n'otu kpere Chineke wee kelee ibe anyị ekele ikpeazụ anyị wee baa n'ụgbọ ma ndị ahụ laghachiri n'ụlọ ha mgbe anyị onwe anyị jedebesịrị ije anyị n'ụgbọ site na taya anyị wee ruo tolemais anyị wee kelee ụmụnna n'ime kraịst anyị na ha wee nọgide otu ụbọchị echi ya anyị wee pụọ jee ruo sizeria anyị wee baa n'ụlọ filip onye na-ezisa ozi ọma nke bụ otu n'ime ndị ikom asaa ahụ anyị na ya wee nọgide ma onye a nwere ụmụ agbọghọ anọ ndị na-amaghị nwoke ndị na-ebu amụma mgbe anyị na-anọgide n'ebe ahụ ọtụtụ ụbọchị otu onye amụma aha ya bụ Agabọs wee si na Judia rịdata o wee bịakwute anyị chiri ihe okike Pọl ka onwe ya ụkwụ na aka sị okwu ndị a ka mmụọ nsọ kwuru sị otu a ka ndị Juu ndị nọ na Jerusalem ga-eke nwoke nwe ihe okike a ha ga-ararakwa ya nye n'aka ndị mbọ ọzọ mgbe anyị nụrụ ihe ndị a anyị wee rịọ ya ma ya onwe anyị ma ndị ebe ahụ ka ọ ghara irigoro Jerusalem mgbe ahụ Pọl zara sị gịnị ka unu na-eme eburu na-akwa akwa na-etiwakwa obi m n'ihi na edoziwo mụ onwe m ọ bụghị naanị ka e wee kee m agbụ kama ịnwụkwa anwụ na Jerusalem n'ihi aha onyenwe anyị Jizọs mgbe ọ jụrụ ikwe ihe anyị wee kpuchie ọnụ sị ka e mee ihe onye nwe anyị na-achọ mgbe ụbọchị ndị a gasịrị anyị wee kwakọọ ihe anyị rigoro Jerusalem ụfọdụ n'ime ndị na-eso ụzọ Jizọs si na Sizaria sokwa ije na-ekuru otu Nesin onye Saịprọs onye sitere na mbụ na-eso ụzọ Jizọs onye anyị ga-anọ n'ụlọ ya dịka ndị ọbịa mgbe anyị ruru Jerusalem ụmụnne anyị n'ime Kraịst wee were ọṅụ nara anyị nke ọma n'ụbọchị soni Pọl soro anyị bakuru James ndị okenye niile nọkwa n'ebe ahụ ma o kelesiri ha o wee kọọ akụkọ ihe niile n'otu n'otu nke Chineke lụrụrị n'etiti ndị mba ọzọ site n'ije ozi ya mgbe ha nụrụ ya ha wee nye Chineke otuto ha wee sị ya nwanne anyị ihuwo kahara bụ ọtụtụ mmadụ ruru nne n'etiti ndị Juu ndị kwoworo na Jizọs obi ha niile na-anụkwa ọkụ nye iwu anyị ejikwara okwu ọnụ zi ha ihe banyere gị na ị na-ezi ndị Juu niile ndị nọ n'etiti ndị mba ọzọ ịrapụ Mosis ebe ị na-agwa ha ka ha ghara ibi ụmụ ha ugwu ka ha gharakwa ijeso omenala niile nke iwu anyị ọ bụ gịnịkwa ha aghaghị ịnụ na ịbịawuo ya mere mee nke a nke anyị na-asị gị anyị nwere ndị ikom anọ ndị nkwa ha kwere Chineke dị n'isi ha kuru ndị a tinyere onwe gị mee ka gị na ha dị ọcha kwukwara ha ụgwọ ihe ha ji chụọ àjà ka ha wee kọpụ isi mmadụ niile ga-amarakwa na eziokwu adịghị n'ihe e wee okwu ọnụ zi ha banyere gị kama na gị onwe gị na-agazikwa na-edebe iwu anyị ma anyị onwe anyị ziri akwụkwọ ozi banyere ndị mba ọzọ ndị kweworo na-enye iwu ka ha debe onwe ha ghara imetụ ihe a chụrụ n'àjà nye arụsị aka ha na ọbara na anụ anyagburu anyagbu na ịkwa iko mgbe ahụ Pọl kụrụ ndị ikom ahụ tinyere onwe ya n'ụbọchị so ya o wee mee ka ya na ha dị ọcha wee baa n'ụlọ ukwu Chineke na-egosi mmezu ụbọchị niile nke a na-eme ka ha dị ọcha ruo mgbe e chere n'iru Chineke onyinye ahụ n'ihi mmadụ niile n'otu n'otu n'ime ha ma mgbe ụbọchị asaa ahụ gaje izu ndị Juu ndị si na Esi abịa mgbe ha hụrụ ya n'ụlọ ukwu Chineke ha mee ka igwe mmadụ ahụ niile gbaa aghara ha wee dakwasị ya aka na-eti mkpu ndị ikom Izrel nyere anyị aka nke a bụ nwoke ahụ onye na-ezi mmadụ niile n'ebe niile ihe megide ndị Juu na iwu anyị na ebe nke a tụkwasị ya o dubatakwara ndị Grik n'ụlọ ukwu Chineke o meruwekwa ebe nsọ a n'ihi na ha buru ụzọ hụ ya na trofimus onye Efesọs n'obodo onye ha na-eche na Pọl dubatara re n'ụlọ Chineke obodo ahụ dum wee mee ụṅara ndị Juu wee gbakọta ha wee jide Pọl dọpụpụ ya n'ụlọ ukwu Chineke ngwa ngwa ewee mechie ọnụ ụzọ niile mgbe ha na-achọ ụzọ igbu ya akụkọ wee rigo rue ntị onye isi ọchịagha nke otu ndị agha na Jerusalem dum na ọgba aghara ngwa ngwa o wee chiri ndị agha na ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise wee gbadakwasị ha mgbe ha hụrụ onye isi ọchịagha na ndị agha ha wee rapụ iti Pọl ihe mgbe ahụ onye isi ọchịagha bịaruru nso jide ya si ka e were mkpọrọ abụọ kee ya ọ jụkwara onye ọ bụ na ihe o merere ụfọdụ n'ime igwe mmadụ ahụ wee ti mkpu otu ihe ndị ọzọ tikwa ihe ọzọ ma mgbe ọ na-apụghị ịmata okwu ga-etụkwasị obi n'ihi ụzọ ahụ ọ sị ka e kwuru ya baa n'ụlọ ndị agha mgbe o ruru n'elu ihe eji arịgo o ruo na ndị agha kwuru ya n'ihi ihe ike nke igwe mmadụ ahụ n'ihi na ọra ndị Juu na-eso n'azụ na-eti mkpu sị wepụ ya mgbe a gaji ikuba Pọl n'ime ụlọ ndị agha ọ sị onye isi ọchịagha ị ga-ekwe ka m gwa gị okwu o wee sị ị maara asụsụ Grik gị onwe gị abụghịkwa onye Ijipt ahụ onye mgbe ụbọchị ndị a aka rughị kpaliri nnu ndị ikom iri ahụ n'etiti ndị ogbu mmadụ dupụkwa ha baa n'ime ọhịa ma Pọl sịrị mụ onwe m bụ onye Juu nke Tasọs n'ime Silisia onye a mụrụ n'obodo a maara aha ya arịọkwa amị wee ka ngwa ndị Juu okwu mgbe o kwere ya Pọl ka o guzoro n'elu ihe eji arịgo o wee kpukpuo ndị Juu aka mgbe o mere ka ha niile kpuchie nnọọ ọnụ nke ukwuu o wee gwa ha okwu n'asụsụ Hibru sị